Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 3, Dialogue for Listening. Ndị imere enyi m nwoke ị gawala? Olee ebe ị gara echi? Agara m Ụmụahịa. Ị lụrụ asụ? Ee, alụrụ m na asụ. Olee ebe ishi? Echi m ahịa. ọ dị mma jisike alawala m imeene lawani Dialogue for practice with build-ups. Ndo. Ndo. Ndo imewene. ndụ imewene. Enyi. Enyi. enyi m enyi m nwa nwa or nwa nwa oke oke nwoke nwoke or nwoke nwoke enyi m nwoke enyi m nwoke enyi m nwoke ị gawala enyi m nwoke ị gawala echi echi olee ebe ị gara echi olee ebe ị gara echi ụmụahịa ụmụahịa agara m ụmụahịa agara m ụmụahịa anyasụ anyasụ or anyasị anyasị na anyasị na anyasị ị lọrọ na anyasị ị lọrọ na anyasị ee alọrọ m na anyasị ee alọrọ m na anyasị ishi ishi olee ebe ishi olee ebe ishi eshi m iji iji ike ike ishi ike ishi ike yishi ike jisi ike alawala m alawala m ọ dị mma jisi ike alawala m ọ dị mma jisie ike alaala m imeene imeene imeene laghanị imeene laghanị Dialogue for practice without build-ups. ndị merene ndị merene enyi m nwoke ị gawala enyi m nwoke ị gawala olee ebe ị gara echi olee ebe ị gara echi agara m ụmụahịa agara m ụmụahịa ị lọrọ n'anyasị ị lọrọ n'anyasị ee alọrọ m n'anyasị ee alọrọ m n'anyasị olee ebe isi olee ebe isi eshi e m ahịa eshi m ahịa ọ dị mma jisie ike alawala m ọ dị mma jisie ike alawala m imeene lawanị imeene lawanị Dialogue for comprehension. Ndị Imeene Enyi m nwoke ị gawala. Olee ebe ị gara echi? agara m Ụmụahịa ị na ya asụ ee alụrụ m na ya asụ olee ebe ishi eshi m ahịa ọ dị mma jisie ike alawala m imene laanị Drill 3.1 Substitution drill with L class verbs in greetings. Evoala. efo efụwara ịkọ ịkọwara ịyọ ịyọwara iza ịzawara efuɗa ifutala, ịnọdụ ịnọdịla part b unu avụwala ịkọ unu akọwala ịza unu azawala ịyọ unu ayọwala ịfụ unu afụwala ịfụda unu afụdala ịnọdụ unu anọdụla unu anọdụla part c ịfụdala one seated ịnọdụla one digging out crops ịfụwala One cultivating. Ịkọwaala. E one sifting. Ịyọwaala. E one going out. Ịfụwaala. E one coming out. efuɗala people coming out Una afuɗala people cultivating Una kowala people digging Navwala. People sifting. Unayawala. People seated. Unanodela. People going out. Unafuwala. Drill 3.2, a mixed drill on greetings. Ị nọdịla? One buying. Ị People buying. Na People starting to go. unu agawala or unu ejewele one starting to go ị gawala or ị one coming out ị people coming out. afudala. People reading. Unagowala. One reading. Egowala. One drinking. Enguana. people drinking. Unangoana. People sifting. Unayoala. One sifting. Iyoala. One cooking. Ishiwele. people cooking. Unu eshiwele? People working. Unu arụwana? One working. Ị One seated. Ị nọdịla? Drill 3.3, a substitution drill on place names. Agara m Ụmụahịa. Aba. Agara m Aba. owere. agara m Enugu, agara m Enugu, Ọnịsha, agara m Ọnịsha, Kalaba, agara m Kalaba. ọlụ agara m ọlụ oji agara m oji opobo agara m opopo ọkaigwe agara m igwe ife agara m ife nsụka agara m nsụka afikpo agara m afikpo ịkọta ekpere agara m ịkọta ekpere ewi agara m na-ewi abakeleke agara m abakeleke itu agara m itu mbọsị agara mbọsị uguta agara m uguta uyo agara m uyo ndị izu ọgụ agara m ndị izu ọgụ ọgwụ agara m ọgwụ udi agara m udi abọ agara m abọ Drill 3.4 Phonetic drills on consonants. A. The sound B. Ịkpa. Ịkpa. ịkpa ịkpa ịkpọ ịkpọ ịkpụ ịkpụ ịkpụ ịkpụ ikpe ikpe ịkpa ịkpa ọkpa ọkpa ụkpa ụkpa imperatives kpaa kpaa kpaa kpaa kpọọ kpọọ kpụọ kpụọ kpụọ kpụọ Part B Eng initially. Nga. Nga. Ngo. Ngo. Nkada. Nkada. Nke. Nke. Nku. Nku. Nkuzi. Nkuzi. Ngwa. Ngwa. Ngwọ. ngwọ̀ nkwụ nkwụ nwa nwa Part C. The sound ke. ka ka ịka ịka kama kama kara kara ke ke kedu kedu keme keme ikele ikele ịkọ ịkọ aka aka okoro okoro ọkụkọ ọkụkọ ụkọ ụkọ nke nke the sound k. ịkụ ịkụ akụkụ akụkụ eke eke ike ike oke oke ọkụ ọkụ Part D. The sound de. Atọ. Atọ. Asatọ. Asatọ. Atọ. Atọ. Nwatakịrị. Nwatakịrị. ipada ipada The sound te. Ite. Ite. Itiri. itiri otu otu ọtụtụ ọtụtụ santé ite ite otu otu ụtụtụ ụtụtụ Part E. The sound che. Iche. Iche. Chi. Chi. Echa, Echa, Echi. Echi. Oche. Oche. Ocha, Ocha. The sound che. ịcha ịcha ocho ocho Part F The sound kwe kwane kwane ikwe ikwe ịkwụ ịkwụ akwa akwa akwụkwọ akwụkwọ okwu okwu ukwu ukwu The sound kwe. Akwa, akwa. Part G. The sound kwe. Ịgwa, ịgwa. ogwe ogwe ụgwọ ụgwọ igwe igwe the sound kwe ọgwụ ọgwụ enugwu enugwu part h the sound enye inye inye anyị anyị enyi enyi onye onye anya anya Part I, the sound nwee. Nwa, nwa, nwayọọ. nwayọ nwanyị nwanyị nwanne nwanne nwatakịrị nwatakịrị inwe inwe nwunye nwunye nwoke nwoke anwụrụ anwụrụ ọnwa ọnwa Part J, the sound ge. Ogri, ogri, ọgọ, ọgọ, The sound ke. Ego, ego, oge, oge. Agụ, agụ, agụụ. agụụ ego ego the sound ra ịgha ịgha rị rị ịghọta ịghọta ụgha ụgha End of Unit 3